N'aha Chineke onye kere ụwa niile onye anyị na-efe onye anyị dabere n'elu ya na ekene na ngozi Chukwu dịrị onye isi anyị bụ Muhammad sallallahu alaihi wasallam na ezinụlọ ya na ndị ya na ha so wee bie ndụ nakwa ndị so ha n'azụ ruo ndụ ruo mgbe ebe ụmụnne anyị ndị Igbo ndị ọma ụnọ na-agba na mbọ ọ bụkwa anyị bụ ụmụnne unu ndị na-ewetara unu ihe gbasara ihe mmemme nke na-abịara unu na ụlọ nzisa ozi Capital FM ọ ka bụkwa mụwa bụ nwanne unu nwoke Jibril Ụzọma Ogiri na-edu unu n'ihe mmemme a tata ọ ga-amasị anyị ka anyị nyetu unu ihe nkọwa gbasara inwe okwukwe n'otu Chukwu nakwa ihe gbasara okwukwe n'onwe ya na okpukperechi nke islam na nke a ọ ga-abụ nwanne anyị nwoke nke unu makwa ama na n'ụlọ ya n'igwe eh, ụlọ n'igwe ụlọ igwe nziso ozi a bụ nwanne anyị nwoke bụ barista harun eze ga-edu anyị ma nyekwa anyị ihe gbasara nkọwata n'ihe gbasara ife chukwu sọsọ nyanwa otu onye ọbụla marana na iwu nke chukwu nke mbụ bụ ga-enwere chukwu ọzọ belụsọ bụ chukwu kedu otu o siri dịrị n'okpukperechi islam kedụkwana ihe gbasara okwukwe ndị ọzọ sozi ya n'azụ ụmụnne m daberenụ nọdụ na ọdụ geenụ ntị ọfụma ka unu ghọta ma nụkwani otu o si wee dịrị n'okpukperechi islam ihe gbasara ikwenye inwe okwukwe na ofu chukwu nakwana ihe gbasara okwukwe na okpukperechi nka nwanne anyị ọi smmn shitan rgi <clears throat> bismila rahman rahim ahamdulila asalat asalam ala sharflbia iwamursalin sayidnawanabeyina muhammad w alhi wasahb jmain amabd asalamalekum wa rahmatụlọ hitaala wabarakatu Ah, ndị igbo ndị be anyị ndị kwere ekwe na ụzọ nke chineke ụzọ ala islam na ụmụnne anyị niile ebe ọbụla unu nọ anyị ji ekele nke chineke bụ ekele udo akpụ n'ihu na ah, ụbọchị nke taa anyị na-ayọ chineke ka o debe ọnọdụ anyị udo ebe ọbụla anyị nọ anyị na-ayọ ya ka onye anyị agam n'ihu ebe bụla anyị nọ n'elu ụwa anyị na-asị unu assalamu alaikum warahmatullahi wabarakatu yanwa bụ udo na ngozi nke chineke doro unu eh, ebe ọbụla unu unu eh, ozi ọma nke anyị ga-ewetara unu taa bụ otu anyị si otu esi enwe okwukwe n'ebe chineke nọ kedu ụdị okwukwe a kwesịrị inwe na ya bụ chineke chikere ụwa niile kedu ụdị okwukwe anyị kwesịrị inwe na ya otu esi wee gwa anyị si na ndị kwere ekwe n'ụzọ nke chineke bụ ụzọ ala islam enweghị chi ọzọ ha na-efe na-abụghị chineke chi kere ụwa niile olisa bi n'igwe yanwa bụ onye anyị na-efe nyawa bụ onye onye kpọrọ onwe ya onye kwere ekwe n'ụzọ nke chineke bụ ụzọ ala islam na-efe o kwesịghị iji ihe ọzọ maọbụ onye ọzọ wee tanyere yanwa bụ chineke na ofufe yanwa mere okwukwe ala islam na chineke bụ okwukwe kwere na otu chi otuto okwukwe kwere na chineke so ya ihe a na-akpọ n'olu arab bụ atawhid atawhid inwe ikweta n'obi gị si na onwe chineke adịghị ịbụọ chineke adịghị ịtọ chineke adịghị nọ chineke adịghị ọgụgụ karịa otu chineke nyawa sọyanwa ka anyị kwesịrị ife sọyanwa ka anyị kwesịrị ịkpọ ịkpọrọ isi n'ala onweghị onye ọzọ anyị na-ewedetara onwe anyị ala na-abụghị ọsọ chineke dịka na ofufe anyị na-agụpụta n'akwụkwọ nke onye dere ya afọ ya bụ muhammad ibn ibrahim ibn abdullahi atawiriji yanwa bụ onye depụtara yanwawa akwụkwọ nkọwata maka okwukwe islam ihe ọbụla ị kwesịrị ịma maka okwukwe islam dị n'akwụkwọ a ọ kọwapụtara anyị otu chineke ji wee zudata n'akwụkwọ nsọ ya bụ alkuranil karim ihe banyere inwe okwukwe na ya nwa bụ chineke maka na chineke agaghị asị gị nwee okwukwe na ya ọ rapụ gị inwe ya nwa bụ okwukwe otu ọwụla masịrị gị ọ chineke bụ ya bụ onye siri anyị nwee okwukwe na ya nwa bụ chineke ọsọ anyị fewa ya nwa bụ chineke n'ụzọ tosiri o wee zudata akwụkwọ nsọ ya nye onye ozi ya bụ anabi muhammad sallallahu alaihi wasallam kọwara anyị n'ime ya nwa akwụkwọ nsọ bụ alkuran karim otu anyị ga-esi wee fee yanwa bụ chineke otu anyị ga-esi wee nwee okwukwe na yanwa bụ chineke onye nwa bụ onye ozi ya bụ muhammad sallallahu alaihi wasallam wee kụziere anyị site na omenala ya site na otu yanwa na onwe ya si wee kpaa agwa wee rubere chineke isi otu anyị ga-esi wee nwee mmụta na ya nwa bụ akwụkwọ nsọ nke chineke a na-agwazi anyị anyị na-enweta nghọta na okwukwe a bụ okwukwe ala islam bụ ihe abụọ ka o ji wee nwee nwee ndị ndu na ụzọ yanwa bụ ụzọ ala islam ihe ndu nke mbụ bụ akwụkwọ nsọ nke chineke bụ alquran karim. ihe ndu nke ịbụọ bụ omenala nke onye ozi ya bụ nabi muhammad sallallahu alaihi wasallam nke mbụ ka anyị na-akpọ alquran nke ịbụọ ka anyị na-akpọ alhadis ma anyị kpọ ya sunna sunnat nabi sallallahu alaihi wasallam ihe udu abụọ anyị mụkọpụtara ka onye dere akwa si ji arụtụ ọnụ arụtụ aka otu esi otu anyị ga-esi wee ghọta ihe nkọwata ihe ga-eme ka o doo anya anya maka okwukwe ala islam anyị nọ n'ime ya kedu ihe bụ nkọwata atawhid ọ na-ekwusi na atawhid huwa ifradu ifradu llahi ta'ala bima yakhtassu bih iwepụta sọ maka chineke mere ya nyanwa bụ ihe ekwesịrị imere chineke i ihe iji emere chineke wee mere ihe ọzọ o mere onye ọzọ imere chineke so ihe kwesịrị a ga-emere yanwa bụ ifuru ta'ala bima yaktasu bihi subhana ihe ahụ bụ ihe eme eme na imere chineke ka anyị ga-eji wee meere Chineke dịka ịkpọ isi n'ala nweghị onye ọzọ maọbụ ihe ọzọ anyị kwesịrị ịkpọ ọrụ isi n'ala n'elu ụwa na ndụ anyị n'ụwa na-abụghị sọ Chineke onye kere ụwa niile sọ Chineke onye kepụtara anyị nye anyị iwu tiere anyị iwu maka otu anyị ga-esi wee fere ya nwa bụ Chineke so ya nwa bụ chineke bụ onye zụtatara akwụkwọ nsọ ya niile ma tinyekwa na akwụkwọ nsọ ya bụ nke bụ alkuran karim ya nwa bụ chineke bụ onye zụtatara ndị mmụọ onye kere ndị mmụọ nsọ ya niile onweghị onye ọzọ nwere ike ike ndị mmụọ nsọ na-agba ọsọ chineke ya ya nwa bụ chineke zuru ndị ozi ya bụ ndị ndị ozi ịbịa gbaso ozi ọma nke chineke n'elu ụwa site n'isi onye mbụ n'ime ha bụ adam nna mmadụ niile chineke kepụtara n'elu ụwa ga ruo na onye ikpeazụ n'ime ha bụ anabi muhammad sallallahu alaihi wasallam atauhid bụ ikwe inwe okwukwe na chineke naanị ya nwa bụ ihe a na-akpọ atauhid ife chineke ya nwa bụ chineke nwere inwere okwukwe n'ebe ọ nọ naanị ya ifere ya chineke naanị ya ghara ife ihe ọzọ na-abụghị sọ chineke bi anyị yatayakana abd anna Allah wahid ọ bụ ya bụ okwukwe nke doro mmadụ anya na chineke bụ naanị ya otu chineke ka ọ bụ anna Allah la sharika la o nweghị ihe eji atanyere ya o nweghị ihe dị ka chineke o nweghị ihe ị ga-eche n'obi gị ga-adị ka chineke o nweghị onye dị ka chineke o nweghị onye ga na-emenwu ihe chineke ga-eme la sharika la fi rububiyatihi onweghị ihe onye ga-eji onweghị onye ji atanyere chineke na ihe a na-akpọ ihe bụ ihe o ji wee bụrụ chi ihe olisa bi n'igwe ji wee bụrụ chi onweghị onye nwere oke na ya yanwa bụ onye na-enye anyị ikuku anyị na-eku ikuba n'afọ anyị anyị wee dịrị ndụ maka na oge chineke kere nna anyị adam alaihi o wee kpụchie ya were aja wee kpụọ ya ọkpụchie ya nwa bụ adam kedu ihe mgbe o mere adam ji wee dị ndụ dịka mmadụ wee bụrụ mmadụ ọ bụ ikunye ikuku nke chineke n'ime yanwa bụ adam yanwa bụ ikuku arapụ ikuku anyị na-eku n'ime afọ anyị na-ekuba afọ anyị anyị agaghị adị ndụ ikpuchi imi gị nọrọ dịka ogologo oge ị ga-anwụrịrị ọnwụ maka na ikuku anyị na-ekube n'ime afọ anyị o so n'ihe na-enye anyị ndụ onweghị onye nwere ike inye gị nyanwa bụ ikuku na-agba nsọ Chineke onweghị onye ga-ekepụta nwere ike ikepụta ihe dịka ikuku ahụ ikuku Chineke ji enye anyị ndụ n'elu ụwa na-abụghị ọsọ ya nwa bụ Chineke onweghị onye nwere ike ya onweghị onye nwere ike inye anyị ndị izudeta mmiri site n'eluigwe otu Chineke ji ezudeta ya ya nwa bụ ihe o ji wee bụrụ chi onweghị onye nwere ike iwepụta anyanwụ otu Chineke si ewepụta anyanwụ anyanwụ ahụ nwere mkpa dị iche iche ọ na-abara ndị mmadụ bi n'elu elu ụwa ọsọ Chineke bụ onye nwere ike ya ọ bụkwa n'anyanwa bụ sọ Chineke la sharika lahu fi uluhiyatihi yanwa bụ ilah yanwa bụ olisa yanwa bụ eze onweghị onye nwere oke na eze nyanwa bụ chineke ilah bụ ihe ofufe onye kwesịrị ka enye ofufe ọsọ chineke bụ onye kwesịrị ka enye ofufe yanwa bụ onye ga-enye iwu ga-eti iwu isoro imewe yanwa bụ iwu chineke tiri ị kwesịghị ịrapụ iwu ahụ chineke tiri wee mewe nke sọrọ gị yanwa bụ a onye a na-erubere isi irubere isi nke a na-enye chineke anyị kwesịrị inye onye ọzọ maọbụ ihe ọzọ yanwa bụ irubere isi otu anyị si enye chineke irubere isi yanwa bụ ilaha chi bụ eze onye kwesịrị ịnata ofufe ndị mmadụ n'elu ụwa ọ chineke bụ onye kesịrị adam oge o kechere ya wee kpọnye ya ndụ wee chọọ ịkụzi anyị otu anyị ga-esi wee na-efere ya ma bụ chineke site na inye ndị mmụọ nsọ iwu ka ha kpọrọ adam isi n'ala ndị mmụọ nsọ niile wee gee chineke ntị wee rubere ya isi wee kpọrọ adam isi n'ala otu n'ime ha bụ ekwensu iblis bụ onye na-ekwe ha aka ịkpọrọ adam isi n'ala otu chineke si wee tee ya nwa bụ iwu chineke wee chụpụ ya eze nke nwa bụ chineke ọ na-akụzi anyị si na onye ọbụla lupụrụ isi n'ụzọ nke chineke ga-enweta atamafụ n'aka nke chineke mana onye ọbụla de rubere chineke isi n'elu iwu chineke tiri ya ga-enweta nnabata n'aka nke chineke otu ekwensu si wee jụ irubere chineke isi anyị jụ irubere chineke isi na chineke siri ekwensu kpọọ adam isi n'ala ekwensu ewee lupu isi chineke wee si ize anyị bụ ndị mmadụ kpọọrọ ya nwa bụ chineke isi n'ala na-efere ya n'ụzọ ịkpọrọ ya isi n'ala anyị elupu isi anyị kwesịrị ịlụpụ isi mba chineke n'onwe ya bụ onye siri anyị na-akpọrọ anyị isi n'ala gee ntị ọfụma na mgbe chineke siri ndị mmụọ nsọ kpọrọ adam isi n'ala adam ọ bụghị chineke ka ọ sịrị ha kpọrọ ya isi n'ala adam onye chineke kepụtara otu o si wee kepụta ndị mmụọ nsọ otu n'ime ha wee lupu isi ọ bụrụzie nsu ga-enweta atamahụfụ n'aka nke chineke maka ịlụpụ isi kedu otu ọ ga-adịrị anyị ma anyị lupu isi na ịkpọrọ chineke isi n'ala chineke siri anyị tiire anyị iwu ịkpọrọ ya nwa na onwe ya isi n'ala ọ ga-ekwe anyị aka ịlụpụ isi onye lụpụrụ isi sozi na ụkwụ ekwensu lupụrụ isi n'ịkpọrọ adam isi n'ala mgbe chineke siri ya kpọrọ adam isi n'ala yawa bụ uluhiya uluhiyatillahi subhanahu wa ta'ala ọ bụ sọ naanị ya chineke onweghị onye dịka ya onweghị ihe dịka ya na afọ ya niile wa asmaihi subhanahu wa ta'ala wa sifatihi onweghị ihe dịka chineke na afọ ya niile ihe eji afọ eji afọ ya na-etu chineke onweghị onye ọzọ anyị kwesịrị ịtụnye gbaba afa na-abụghị ọsọ ya nwa ị ga-etu onye ọzọ olisa bụ n'igwe mgbe ị maara sị na onweghị onye ọzọ enwere e ike ịtụ afọ olise bụ n'igwe na-abụghị ọsọ chineke ị ga-etu onye ọzọ chineke mgbe ị ma sị na onweghị onye onye kwesịrị ịtụ chineke na-abụ ọsọ ya nwa bụ olise bi n'igwe ị ga-etu onye ọzọ kedu afọ ị ga-etu chineke ị were ya wee tụọ onye ọzọ maọbụ tụọ ihe ọzọ kedu ofufe ị ga-enyere chineke ị were ya wee fewere ihe ọzọ ma fewere onye ọzọ anyị kwesịrị ịma afa niile na ịtụ afa niile Chineke nwere nke ruru narị rapụ ofu nyawa bụ iri itoolu na iteghete asmaullahi subhanahu wa ta'ala afọ ya niile wosifatihi na ịtụ ya ija ya ike ịtụ ya afọ otu esi aja ya ike o ruru iri iteghete na iteghete onweghị onye ọzọ anyị kwesịrị iji nye nwa afa maọbụ otu esi aja ya ike wee nye onye ọzọ maọbụ nye ihe ọzọ maọbụ jawa ihe ọzọ afa ya dịka arrahman onye obi ebere ị ga-ejiri ya wee tụọ onye ọzọ ya nwa bụ arrahman onye kachasị obiọma yanwa bụ arahman ị ga-eji ya wee tụọ onye ọzọ mba yanwa bụ arahim onye kachasị obiọma bụ arahman nke ụwa yanwa bụ arahim onye kachasị obiọma n'ụbọchị ikpe ị ga-ejiri ụtụ afọ a ịtụ afọ a na-etu chineke wee tụọ onye ọzọ mba nwa bụ arozak onye bụ yanwa na-enye mmadụ niile ndụ na ihe oriri ị ga-ejiri afọ a ịtụ afọ a wee tụọ onye ọzọ maọbụ tụwa ife ọzọ nwa bụ asamia onye na-anụ ihe niile onweghị ihe chineke na-anaghị anọ. ị ga-ejiri ịtụ afọ a wee tụọ ihe ọzọ maọbụ tụọ onye ọzọ ihe wa bụ albasir chineke na-ahụ ihe niile nke nọ na nzuzo na nke na-anọghọ na nzuzo ị ga-ejiri afọ a wee tụọ ihe ọzọ rapụ ịtụ chineke maọbụ ịtụo chineke ịtụo oke ihe ọzọ gị nwa bụzi onye iru abụọ ịtụo chineke ịtụche chineke afọ ya ị gakwa ebe ọzọ wee tụọ ihe ọzọ maọbụ tụọ onye ọzọ anyị ekwesịghị ime otu ahụ anyị kwesịrị ịrọpụta sọ chineke naanị ya nwa bụ onye nwere afa o nweghị onye nwere afa dịka nke afịa chineke ya nwa bụ onye nwere ịtụ afa o nweghị onye nwere ịtụ afa ka chineke ya nwa ihe a na-agwa anyị si. na yanwa bụ chineke anọghị lkhaliku wahdahu yanwa bụ chi na-eke ihe mere ndị igbo ji wee gwọọ ya afa si na ọwụ anyị mara si na ọ olisa bi n'igwe mana afọ ọzọ ndị igbo ji mara anyanwa bụ olisa bi n'igwe mgbe oge ọbụla ikwupụtara ya amasị na onyanwa bụ onye na-ekwu maka ya bụ chineke alkhalik wahdahu yanwa bụ chineke onweghị onye ọzọ na-eke udu otu chineke si eke oke oke nke ya alkhalik yanwa kere mmadụ yanwa kere osisi yanwa kere ụwa yanwa kere eluigwe yanwa kere ala niile anyị ma sị na eluigwe dị asaa eluigwe asaa na ala asaa nyanwa bụ chi chineke nyanwa kere ndị mmụọ nsọ nyanwa kere ekwensu nyanwa kere ndị mmụọ ọjọọ nyanwa kere ọkụ mmụọ nyanwa kere alaeze nke ya bụ chineke wa annahu alhayy ọ chineke bụ onye dị ndụ ndụ ebi ebi ihe niile chineke kere ga-adị ndụ nwa ọkwa ọnwụ mana chineke ga-adị ndụ jegide onweghị ngwụcha ya bụ alkoyum ọ nọgidere gaa ruo n'isi onweghị njedebe alladhi yudabbiru al-kawn wahda ọ chineke bụ onye na-achịkọrịta ihe niile dị n'elu igwe ihe niile dị n'elu ala ụbọchị ikpe ya ma bụ onye anyị ga akụrụ n'ihu ya okpe anyị ikpe onye metere nke ọma o nweta ihe ọma n'aka nke chineke onye na-emetọrọ nke ọma o mgbaghara nke chineke ma ọsọ chineke ka ọ gbaghara ya bụ nweta atamahụfụ n'aka nke chineke na ịtụbanye ya n'ọkụ mmụọ anaghị chineke ka ọ zọpụta anyị n'ịbanye ọkụ mmụọ ka o so ka o debanye afọ anyị n'ime ndị ga-abanye alaeze nke ọ bụ chineke n'ụbọchị ikpe ndị igbo ndị ọma ndị igbo ndị ọma awụta ka ọ ha anyị n'ọnụ n'ihe mmemme nke taa o doro anyị anya na anyị jikwa aka na unu ghọtara ọfụma n'ihe gbasara ife chukwu sọsọ ya nakwa inwe inwe okwukwe na ihe gbasara okpukperechi islam ndị igbo ka anụ nka anyị ekele n'unu otu n'usoro nye anyị oge ma gekwe na ihe omume nka anyị na-ewetara unu eh, maka ajụjụ na ihe nghọta ọ na-amasị anyị ka unu kpọtụrụ anyị n'isi ụlọ ọrụ anyị bụ dị na eh, ogige Central Mosque Abuja Supreme Council for Islamic Affairs ma ọ bụ ndị na-achị ịkpọ n'ekwentị akara ekwentị ka ha kpọọ anyị na 09067155547 ọ bụ m bụ nwanne unu nwoke Jibril Ụzọma Ogiri nakwa Harun Eze na-asị unu nọdụnụ mma ka ọ echi